just 200 o nwere mọchị itinye arụ na amaesi na gị na agụ ataba ya agụ ata ọwụrụ otu nche ije rude onye obodo oh, oluo n'ọrụ icheta keni mana oluo na olili ichefuo m ịgabago amaesi na ka ije rie mba ichefuo m chetazia m by 2o ihe a bụ biznes ka m ga na-eje elu de na egwu iji wee bụrụzi biznesman oke oke mara ife ya alụzị gbaga ntị na agwa ngodi anya nyaa ịmara nna ịmara m na gọvanọ anambra state by next year because as e dey now onye o na dị n'afịa ọkọghọtago ewu atịbara o na n'afọ valentine obi nwanne onye obodo ụka nkọ ọ nchịcha ndachi ozi ndị mmadụ uwe ọkọghọtago ee mana ka o so ya dị kịta mụnwa nwere m ego m eji wee bi posta so o nwere one big philanthropist m chọọ ka m na jee lụọ by kunkum na ames ọkọghọtago mr valentine eh, ozugbo ọkọghọtago eh, nje ọmana ojigbo họteelụ adị na abụja sasọ m nje kịta ọkweta nye ọya ọkweta ịpụta gọvanọ ndachi ya etiketi m owin ebikosi oya owin o dị n'afịa owin kwa ha na nsị ememe n'isi ndị keke nwa na-anọkọ mmezi ka asistans ma anyị bụbaba ego na ime ife ahụ chelu ka nke izizi bụ na esi na-azọ gọvanọ nke bụ o nye gị tu o owinie gọvanọ mee onye isi ndị keke emee m asistant na 200 m na 200 naira si ebe a pụọ onye obodo si ebe a pụọ ịmara nna achị ọchị na oyiwe na-ewe m si ebe a e. pụọ eh? eh. mm. ịkpọtụrụ nwe gị na prizin ama ọbịa ma ọ bụrụ ma m kọ nịcha ọwa m idi ọtụ aka mma na alahụ na prizin da na-enye eh, eko ịma na ha abịa visit ndị na prizin na-ebute m indomi ma garị nye gị 200 bụrụ onye isi ndị ka ga mụ abụrụ asistant otu aka isi mee ndị akpa obi bụ na-eme enu mbọsị a